onye onye igbo igbo ịsụchakwa afọ na ịsụ ọnụ igbo ches pepa ka ibe onye igbo ịma na jizọs na-asụ igbo na obi bụ onye igbo ọ na m na ịbụ ndị igbo ọ na-ekogodum na ịbụ ndị igbo pụtakwa afọ n'isi ọnụ igbo chest paper ka ibe onye igbo ịma na jizọs na-asụ igbo obi bụ onye igbo ọ na-ekogodu m na ịbụ ndị igbo ọ na na ịbụ ndị igbo monetize, harmonize, popularize the business. Won't put down the business. I know they play with my business. Money put the sneak denominator when they pick up you buy your calculator. Switching German, money man, as I came and I won't get with Terminator. And when they find you full of one man, on God, on God, 50 billion on God, add another 50 on God. Jojo your money for trench coat, it what I gonna chop up with the top of the goats. Every time a nigga drop up, put up pen and paper when they did to bed the note. Ebum the culture nozzle. Fearless, heartless. say Kube go breathless. My competition is faceless. have Havana cigar we light up. Woke be good on a hilltop. Woke put up and down. Kezeki si cheniga we boom the Igbo man. Again, I'm off we ballin'. Back to back we all foreign. Back to back tear up. Back billionaire mimo. God dominate, dominate. All we do is often dominate, dominate, dominate. All we do is ah. dominate. One Igbo afụ n'isi igbo ches ibe onye igbo ịma na jizọs na-asụ ndị igbo ọ na-ekogodu m na ịbụ ndị igbo gba nwanne ibe onye igbo ibe onye igbo afọ n'isi ọnụ igbo ka ibe onye igbo ịma na jizọs na-asụ igbo ibe onye igbo ọ na ekogodum na ibu ndị igbo ọ na ekogodum na ibu ndị igbo gbala klava for street boys izuzu ezitelu gị mean boys left and right all killer boys ịma na menu niile abụrụ g boys igbo drill ọ dị off ill ilichapa enwere ogodu chill gị na onye na-eme ihe record deal old oh, prize as a flick of steel obi agụ manchester Ababatu Colchester Men na-ewegodo iwe men pasagodo na-achụgodo ike Godfather chapel Capo di tuti capi men adịrọgodo happy Boys di top of the league table Go rent to the army label N'ụwa ka ego m dịkwa incomplete Maka mụ na gada compete Lewandowski, Mbappe, Benzema Haaland, world class, top 9 Ilozogo dị ofiti mind Kwechiri maka na mgbe oge eluru Chukwu na bi ga sign ka men si kwado bags, my nigga chupado me and my nigga biz in the back of the Prado. Ozumba, oh, Ozumba, oh, Ricardo. Dominate, dominate. All we do dominate, dominate, dominate. All we do is fucking ah. dominate. One Igbo, Igbo. Igbo, Igbo. Ịsụchakwa afọ na ịsụ Igbo. Chess ka Igbo onye Igbo. Ịma na Jizọs na asụ Igbo. onye Igbo. Ọ